AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m nọnyere ma gọzie gị na ezinụlọ gị dị ka anyị na-aga n'iru n'ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ mgbe anyị na-achịkọ isiokwu nke ụbọchị gara aga anyị sị na ụbọchị taa na anyị ga-eleba anya n'akwụkwọ Malakai isi atọ Malakai bụ onye amụma ikpeazụ nke Chineke ji lụọ ọlụ na agba ochie Malakai dịka ihe anyị na-eleba anya n'ụbọchị taa bịara kpọlite akọ na uche nke ụmụ Izrel na ha aka na ntị ichetara ha ihe ahụ niile nke ndị bụ ya ụzọ rụtụrụ aka bụ ụzọ ha si na-emejọ Chineke bụ ihe pụrụ iwetara ha nkọcha malakai na-akpọrọ akọ na uche ha sị lee ndị nke m chiekwanụ na uche kpakwanụ na agwa dịka ndị nwere uche obibi ndụ unu na-ebi nye Chineke abụghị nke kwesịrị ekwesị n'ime ihe ndị a niile unu na-apụnarị Chineke ihe ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ Malakai isi atọ malite na okwu nke asatọ ruo na nke itoolu malaka isi atọ malite na nke asatọ ruo na nke itoolu ọ sị mmadụ ọ ga-apụnarị Chineke ihe ma unu na-apụnara m ihe ma unu na-asị n'ime gịnị ka anyị pụnarị wụrụ gị ihe n'otu ụzọ n'ụzọ iri niile na àjà mbuli niile ọbụbụ ka eji abụ unu onwe unu ọ bụkwa mụ ka unu onwe unu na-apụnara ihe bụ mba nke a niile gị onye mụ na ya na-atụgharị uche achọrọ m ka ị na-ahụ ụdị Chineke nke mụ na gị nwere ụdị Chineke nke anyị na-efe ụdị Chineke nke keworo mụ na gị imejọ ya ọ na-agba nkịtị Chineke anyị bụ onye nwere ntachi obi nwee ogologo ntachi obi tutu ya eme ihe ọ bụla ọ na-akpọlata akọ na uche gị ọ na-eme ka ịmata ihe kpatara o ji na-eme ihe ọ na-eme ya mere o ji lechaa anya sị ọ gaghị adị mma ka nkọcha bịakwasị ndị a ka m jụọ ha ajụjụ mee ka ha mata ka m mee ka o doo ndị anya ihe mụ na ha na-eme mere o ji na-ajụ anyị sị mmadụ ọ na-apụnarị chineke ihe ajụwasị n'ụzọ dị aṅaa ya si n'otu ụzọ na ụzọ iri dị ka mere ka anyị mata n'ụbọchị gara aga chineke bụ onye na-enye anyị ike inweta akụ ọ bụ ya na-enye anyị echiche ọ bụ ya na-enye anyị ndụ ọ bụ ya na-eduzi anyị n'ụzọ niile nke anyị na-aga n'akwụkwọ malaka isi atọ malite na nke asatọ ruo na nke itoolu gịnị ka ọ na-agwa anyị ọ na-akọwasịrị anyị otu Chineke na ndị ya si mee ihe n'ọgbọ niile na ndị ọbụla nke chịrị obodo Israel n'oge nke ha Chineke bụ onye na-ahazi na-edekọ otu ya na ndị mmadụ si na-emekọ ihe otu ndị mmadụ si nwee afọ ojuju na odudu nke ọ na-edu ha na obi ekele iweta aja ekele n'iru chineke isi onye nwe m imeela. ọtụtụ afọ gara arị aga ka chineke sị nke a bụ ọgbụgba ndụ n'etiti mụ na unu otu ụzọ n'iziri n'ihe ọ bụla nke unu nwetara ga-abụ nke m ọ bụ n'ọnụ ọgụgụ ego na ngọzi ndị ọzọ nke m na-agwụsara unu nke a bụ otu n'ime ọgbụgba ndụ dị mkpa nke chineke na ụmụ Izrel gbara ma nke a na-ewetara onye ọ bụla nke nupụrụ isi n'ọgbụgba ndụ a nkọcha ịnụpụ isi na ya ọ pụtara na ime na ka ọgbụgba ndụ ahụ ghara iguzo ebe ya onwe ya nọ na-agọzi gị ụbọchị niile na-eme ka ihe na-agara gị nke ọma na-agwọ gị nrịrịa na-enye gị ikike nke ị na-eji alụ ọlụ gị ma ọ daba na ọdịnala mma gị chefuo Chineke nke a ekwesịghị ekwesị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ya kpatara Chineke ji na-agụzi ihe ndị a n'iru ndị nke ya ime ka ha mata na ha agaghịla ụzọ ijide ihe a nke jikọtara ọgbụgba ndụ nke a dị mkpa ya na ha gbara mere chineke ji si ha unu na-apụ narị m ihe Mekwa ka ha matasị ọ bụghị naanị nke a ihe a niile unu na-agabiga nramahụ a unu na-agabiga ihe isi ike mkpọchi iru ọnwụ mberede ọ bụ n'ihi na abụrụ m unu ọnụ unu ọ mataghị na ọ bụ ọnụ ka m bụrụ unu ndị nke m ọ bụghị naanị n'ezinụlọ ndị dị otu a obodo niile bụ nke na-ata ahụhụ a n'ihi na nke a ghọọla nramahụ nye obodo Israel ọ dịkwa onye nwere ohere nye Chineke gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụghị ndị Israel ka anyị na-akpa ihe gbasara ha n'ụbọchị taa ọ bụ mụ na gị olee otu mmekọrịta gị na chineke dị site n'ihe nkọta gị ị na-echeta onye a nyere gị ike n'izu iji na-alụ ọlụ dị ka m na-ajụkwa akakwana m ajụ ihe ndị a dum anyị na-apụnarị chineke n'ihi na o zubeghị o mere ka o zue a gwara anyị n'akwụkwọ akwụkwọ sị mgbe anyị na-akpa agwa ndị a n'ụzọ nke anyị ihe ọ bụla nke bụ nkụta anyị ka anyị na-etinye n'akpa pụrụ epu ọ bụ ruo ole mgbe ka ị ga-akụta na-etinye na akpa pụrụ epu onye mụ na ya na-atụgharị uche ma n'ihi na chineke anyị bụ chineke dị ịhụnanya ọ bụ chineke dị ngọzi ọ bụ chineke nke nwere obi ebere na arụ ndị ya ọ dịghị mgbe chineke na-ekwu okwu ya kachie ya sị ọ bụ otu a ka ọ gaje dị mmegide ihe megide ihe chineke sị otu a ka ọ ga-adị n'eziokwu emekela m ya obi emeghela m mmụọ nsọ ya mere n'ụbọchị taa ka mụ na gị na-atụgharị uche ka o metụ gị n'ahụ n'ụbọchị gara aga emere m ka anyị matasị na o kwesịrị ka anyị na Chineke na-ahazi ndụ anyị n'ụbọchị niile ọ bụrụ na nke a edoghị anya jụọ ajụjụ ọ dịghị mgbe ọ bụla iwelitere isiokwu ọ bụla nke anyị na-aga atụgharị nke m na-enweghị ike Chineke ga-ezite ndị ga-enwe ike leba ya anya ma Chineke nke anyị onwe anyị na-efe dị ka m meworo ka anyị mata anaghị ekwucha okwu ka chi ya sị ọ bụ otu a m kwuru ya ka ọ ga-ebi ọ hapụghị anyị n'ọnọdụ ahụhụ ndị a ya bịa na nkega nke iri ya ejiri olu nwayọ si anyị webata n'otu ụzọ n'ụzọ iri n'ime ụlọ akụ nke m ka ihe oriri wee dị nwanụ m na nke a ka Jehova kwuru mana ma ọ na m gaghị emepe ọnụ ụzọ nke eluigwe wụsara unu ngọzi nke unu agaghị enwe ike ịchịkọta gị onye mụ na ya na-atụgharị uche lebara anya na nkwa nka nke Chineke na-ekwe n'ụbọchị taa mgbe ị na-eme nke ka Chineke gọzie gị chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-eke ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ arigiria at yahoo at yahoo com ma ọ bụ awrnigeria at at gmail ezi onye ọma na-ege ntị ị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị gaa abụ ọma ka anyị kelee okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka udo chineke amara ya na ngọzi ya nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen na amara chineke nọnyere ụmụnne anyị nwoke chika nwejike na ndụ dịrị mmachukwu ndị nyere anyị abụọ ma nke pụrụ iche n'ụbọchị taa unu emeela ezinwa chineke na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo ugbu a ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke Igbo onye ọma na-ege ntị n'oge awa oge ọzọ ịtụle uche na akwụkwọ nsọ abịala gị n'oge a nke isiokwu ya na-asị detụ ọnụ nke nzọpụta ire detu ọnụ. nke nzọpụta ire ndị e nwere ihe ọgụgụ a na akwụkwọ ndị eze nke abụọ isi ise malite na amaokwu nke mbụ ga-eruo na nke atọ ma Neman bụ onye isi isuo ndị agha eze siri ya, bụ nwoke dị ukwuu n'iru onye nwe ya bụrụkwa onye a na-ahụ iru ọma n'ihi na ọ bụ n'aka ya ka jehova nyere siria nzọpụta nwoke ahụ bụkwa dike nke bụ dimba ma ọ bụ onye ekpenta ndị siria akwụwo na-eje n'ụsụ ndị na-apụnarị mmadụ ihe wee si n'ala israel dọta otu ọgbọ nta n'agha o wee nọọ n'iru nwunye na-ema ọsị sị nwaanyị nwe ya ọ ga-adị m nnọọ mma ma a sị na onye nwe m nnọọ n'iru onye amụma nke nọ na Samaria mgbe ahụ ọ ga-eme ka o si na ekpenta ya dị ọcha soro ya zụkọta site n'ebe anyị nwere ihe ọgụgụ a idetu Ọnwụ nke nzọpụta ire anyị ga-ahụta nke ọma ma ghọta na nzọpụta bụ n'isi n'isi na ọṅụ ya bụkwa na ọṅụ nke anya onwe anyị na-aghaghị kesara ndị ọzọ bụ ndị gbara anyị gburugburu site n'ụzọ onye nwe anyị jiri gbanwee ndụ anyị ma ọ bụ ịnwụgha ndụ anyị ọṅụ nke nzọpụta bụ ihe mmadụ n'ime onwe ya na-enwe aṅụrị n'ime ya n'ihi na ya onwe ya edetụla ya ire detụ jizọs onye nzọpụtara ya ire site n'agha niile nke onwe onye idetu ọṅụ nke nzọpụta ire na akwụkwọ ndị eze nke abụọ isi ise malite na amaokwu nke mbụ ga-erue na nke atọ ahụtara ụzọ mmadụ anọ n'ime ndị eze nke abụọ isi ise malite na amaokwu nke mbụ ga-erue na nke atọ na eme bụ nwoke onye jupụtara n'ike ọ bụkwa onye a maara ama o nwere ihe niile mana o nweghị ihe ọbụla o nwere ihe niile n'ihi na ya onwe ya bụ onye ama ama bụkwa onye dị ukwuu n'iru eze ha mana ọ bụ onye na-enweghị ihe ọbụla n'ihi na ọ bụ onye nta. Neman bụrụ onye nwere ihe niile n'ihi na o nwere akụ nke ụwa mana o nweghị ihe ọbụla n'ihi na ọ maghị Chineke Neeman amaghị onye Jehova bụ odetụbeghị ire bụ nzọpụta nke onye nke sitere n'akụkụ onye nwanyị anyị bịa ya mere mgbe ndị mmadụ na-ele mgbe ụmụ mmadụ na-ele ya anya ha na-ahụta n'iru Neeman na ya onwe ya bụ naanị onye ekpenta na onye nọ n'ahụhụ onye ọzọ anyị hụtara n'akụkọ ahụ bụ nwatakịrị nwanyị onye ohu nke nọra n'obodo naịma nwatakịrị nwaanyị a bụ ezie onye a dọtara n'agha site n'ala nna ya o nweghị akụ na ụba mana o nwere ihe niile n'ihi na ya onwe ya nwere onye nzọpụta bụ chineke anyị bụ ezi chineke eme ya onwe ya mgbe ndị mmadụ na-ele ya anya ha na-ahụ udo na olileanya n'iri ya site na ndụ nke ọ na-ebi n'okwu nke sitere n'ọnụ ya na-apụta onye ọzọ anyị hụtara n'ebe ahụ na okwu nke isii na nke asaa bụ eze ndị Izrel n'ebe a eze a bụ onye nwere ihe niile mana onweghị ihe ọ bụla n'ihi na mgbe ihe onwe ya bụ onye ndu nke ụmụ Izrel na ndị mmara Chineke ọ tụkwasịghị obi ya n'ebe Chineke nọ o nwere amamihe na Chineke dị na ikike mana o kwetaghị na ike Chineke zuru oke iweta nzọpụta nye m onye ọzọ nke anọ bụ nke ikpete anyị nọtara n'ebe ahụ bụ onye amụma a na-akpọ Elisha na amaokwu nke asatọ Elisha bụ onye amụma nke ya na chineke na-enwe mkpakọrịta mgbe niile ọ bụ onye ke chineke bụ onye nwere ngụgụ nke nzọpụta o detụla nzọpụta ire n'ikesa nzọpụta nye ndị ọzọ nwatakịrị nwa agbọghọ a bụ onye dọrọ n'ohu gụkọrọ ụzọ nzọpụta na-esi na-erugharị n'obodo Israel ọ kọrọ akụkọ banyere nye na nwanne anyị nwanyị a na-akpọ LGW mere ka anyị mara si na ndị na-eji ndụ ha nye kraịst na ọrụ ya bụ ndị na-aghọta ihe ọ pụtara inwe ezi ọnụ, na n'ihi na ihe niile na-amasị ha na ekpere ha bụ ime ka ha rute were oziọma nke ebighị ebi rute ndị ọzọ bụ ndị dị ha n'ebe dị anya ị ga-ahụta nke a na akwụkwọ ya ka a na-akpọ Christian Service page 269 nke a gụnyere na ọnụ nke nzọpụta na-esite na mmụọ nsọ onye na-agbanyere mmadụ ụka dịka anyị hụtara na okwu nke nwatakịrị a bụ onye a dọrọ n'agha nyere n'ime a dịka ọ hụtara dị dịka onye nọ na ntaramahụhụ ihe nwe obi ọmịiko n'ebe Neeman nọ ọ malitere gosi Neeman ụzọ ya onwe ya ga-eji bụrụ onye e nwụghara site na ahụhụ ya bịa bụrụ onye maara Chineke na onye azọpụtara Neeman nwetara nzọpụta detụkwa ya ire site na mkparịta ụka nke nwatakịrị a kpanyere ya ọ bụrụ onye a sachara bụrụkwa onye e nwụghara na mgbe ikpeazụ arụ ya bụ ihe eweghachiri azụ ọ kwa mara na chineke nke nọ n'isrel bụ chineke dị ndụ o ike nke chineke na arụ ya ọ dị ọtụtụ n'ime anyị taa bụ ndị ekpenta bụ ndị niile dị iche iche ndị ekere akụ n'ime mmehie ndị na-atakwa ahụhụ ịchọsi ike ịhụ onye chineke bụ na ịmata onye ọ ana m eme ka ị mara na ụzọ ị ga-esi mara nke a na udo ya bụ inweta ọṅụ nke nzọpụta nke a na-ahụta n'ime jizọs kraịst nke a ga-eme ka isi na ahụhụ gị niile pụọ onye ọzọ anyị hụtara n'ebe a bụ eze nke Izrel n'ime akụkọ nke banyere ya ọ maghị ikike nke nọ n'ime chineke bụ nke nọ n'ala ya ọtụtụ n'ime anyị nọ n'ime nzukọ taa mana anyị onwe anyị enweghị okwu nkwali nke nọ n'ime anyị nke na-egosi na anyị onwe anyị bụ ndị nwere nzọpụta ee ọ bụ ezie na anyị nọ n'ime nzukọ mana anyị edetubeghị ọṅụ nke nzọpụta ihe ọ bụ ezie na anyị pụrụ ịnọ n'ime nzukọ mana anyị amaghị ọnụ ọma nke pụrụ iche nke Jizọs na-alụso n'ime anyị taa ka m na-akpọ gị gị onye na-ege ntị ka ị napụrụ nzọpụta ị ga-anapụta ọṅụ nke sitere n'ime ya dịka nwatakịrị nwaanyị a natara ọnụ a wee ike were ya gafee n'aka na ịma na eme amanyata ọnwụ zuru oke arịọ ka gị onwe gị nata nsọpụta nke onye nwanyị taa site na iji onwe gị n'aka jizọs kraịst gị nwee ike were ọnwụ nke bi ebi nye nyesịa ndị ọzọ kesara elu wadumadu ka ha ghọta ihe ọ pụtara idetu ire n'ihi na akwụkwọ ọsọ si detu ire hụ na chineke dị mma detu ire taa ị ga-ahụ na chineke dị mma n'aha jizọs kraịst bụ onye nwe anyị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ọma si ruo anyị ntị n'ụbọchị taa ezinwa chineke na-ege ntị ị chọrọ nzọpụta bịakwute jizọs site na chineke bụ onye ga-enye anyị nzọpụta nke ga-eduba anyị n'ala eze ya imela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ grant emenike onye wetara anyị ndụmọdụ nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ chineke nzọpụta ka anyị detu ya ọnụ ọ dị ụtọ imeela onye mgbasa ozi anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ka ịhụnanya chineke zie anyị nzọpụta nke kraịst n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo